igbo bụ igbo ekene m unu asị m nke onye si na zere ụmụnne m ndị igbo ndị be anyị sị na-anọkọrọ were eri anụ udene atọtue ngịga onye nụ na-akara ibe ya hmm? For the benefit of those who don't understand Igbo language, I am going to miss my on and also English language. because a lot of concern have drawn to my inbox and also on my WhatsApp group. ndị be anyị si na ikwu amara ibe ezie ee eh, ụnụ n'anya dịka ihe si wee gbatakwuru ụnụ they have listed Nigeria as country who include n'ihe gbasatara Facebook monetization. Hmm? So, so many people are coming to my DM are asking me a lot of questions, serious question, concerning how to do or how to go about Facebook. So, all you can say, ikwu amarọ ibe ezie. There is some things you needed to consider if you want to have a page. It's true that there are some of our brothers who can guide you on this journey for you not to make a mistake. Those are brothers who I have tested and trusted that is why you see me today. Hmm? Ụmụ Igbo ka The first person as a beginner in content creations, if you want to start this journey, you see this our brothers, the first person who can teach you and guide you no matter how illiteracy you are or illiteracy you was ọsọkwa na abụ na na bren gị nwa na-eji akpụ na-eji garị na-eji ji maọbụ ede wee fachisie isi a that you are not intelligent or you are not smart does not mean that these our brothers cannot give you their attention. If they talk to you or tell you things you should follow, no matter how dormant you be, you must observe or you must learn something from them. Number one person is Uncle IB. Asị na nnukwu mmadụ bụ nnukwu arụsị. Na mmadụ bụ oke mmụọ no matter how you, you or your bread is ọ bụrụ na uncle IB akụziere gị ife ịmụtaghị ya ma na iti gị bụ iti mpataka ma na nomekwatarizm na-ekwesịrị gị ọrụ nke mmụọ so if you see uncle IB follow him is a good man I recommend him to you. Whatever it tells you to do, do it. It's for your own good. The reason Uncle Ivy are using the Igbo language to teach and to talk and to demonstrate for us, anyị ọbụ ndị Igbo ndị anaghị aghọtacha oyibo asụsụ bekee ọ gbarisiri anyị n'ahịrị n'ahịrị na nkeji na nkeji na agịrịga na agịrịga nke bụ na ọ bụgodi na ị naghị anụ Igbo ị ga-eye ntị maọbụ na ị na-anụ Igbo ị ga-eye ntị ị ga-amụta ihe I commend it as a beginner in the content creation to always follow Uncle IB. It can deceive you. It can lead you to the promised land. Number two, as a beginner in content creation, Motu Network. Motu Network is one of the major key holder in this kind of app. Anything you didn't learn or you didn't understand or you didn't hear from Motu Network concerning the journey in Facebook content creation, you are making a great mistake. Motu Network is one of the best among all who can tell you things you needed to and can guide you in the way forward. Motu Network, I knew that is not in Nigeria, it's based in South Africa. But on the Nyerendeva Ayaka, you can contact him you can dare him, tell him he will guide you ọ ga-enyere gị aka n'ihe gbasatara iru akwụkwọ nọmba 3 is mc notofomi this our brother mc notofomi is one of the best no matter how isi gị dị no matter how dull your brain is nwanne anyị nwoke ji akọwara gị ihe gbasatara content creation in the way you will understand it. This MC Notofomi can teach you, can guide you, can even partner with you. No matter how hard it is, ọ ga-enyere gị aka resolve your problem. the last among the rich <laughs> bụ ijere nwanyị nwanyị ga-abụ ọkwụrụ ihe akwụdowe ya bụ Nelicious CEO Nelicious CEO can guide you as a beginner in things that concern the journey of Facebook. You see, all these our brothers and our sister I listed out there. Any place you see them, recommend them to all. They are finest and they are best. your ọbụla across umunai anyị try to listen to them. Try to follow them because I know of people are coming to my inbox and telling me, Mazi, kedu onye anyị nwere ike iso ka onye nwere ike ịgwa anyị eziokwu ka onye anyị nwere ike anyị nọ ya mekọ ihe anyị ejeghị ebe aka ụwa ka onye anyị na ya ji emekọ ihe anyị agaghị abụ anyị cheta anyị ebewe mgbe nechaa anya pịkọọ ma wepụ dịka onye Igbo maka ihe m ji aga bụ eziokwu ndị be anyị si atọwa ụtọ si wepụ ahụhụ wepụta ụmụnna anyị a ka unu soro ha as a try to follow these our peoples. They will give you the best. They will direct you in terms and condition concerning the journey of content creation. Onye ọbụla mụ ụmụnna anyị a ga-efeta si na ihe na-ekwu dị contrary ịma na onye na-aha onwe ya ahụ onye ha achọghị gwa onwe ya nke bụ eziokwu I have tested them and I have conclude with my own knowledge and the capacity and what it takes to be onye Igbo and singing no is a perfect best.